Jọn isi nke asatọ ma Jizọs gara ugwu oliv o wee bịakwa ọzọ n'isi ụtụtụ n'ụlọ ukwu Chineke ndị Juu niile wee bịakwute ya o wee nọdụ ala wee na-ezi ha ihe ndị ode akwụkwọ na ndị Farisii wee kuta otu nwaanyị nke ejidere re n'ịkwa iko mgbe ha guzosiri ya n'etiti ha wee sị ya onye ozizi ejidego nwaanyị a n'ịkwa iko mgbe ọ na-eme ihe ahụ mana iwu anyị Mozis nyere anyị iwu ịtụ ndị inyom dị otu a nkume gịnịkwa ka gị onwe gị na-ekwu banyere ya ma nke a ka ha na-ekwu ịnwa ya ka ha wee nwee ihe ha ga-eji boo ya ebubo ma Jizọs ruru ala were mkpịsị aka ya na-ede ihe n'ala ma mgbe ha nọgidere na-ajụ ya o welie onwe ya elu si ha onye aka gị n'etiti unu ya bụrụ ụzọ du ya nkume o wee rurukwa ala ọzọ were mkpịsị aka ya na-ede ihe n'ala ma mgbe ha nụrụ ya ha pụọ n'otu n'otu malite na ndị bụ okenye ruo ndị ikpeazụ e wee rapụ naanị Jizọs ya na nwaanyị ahụ ebe o guzoro n'etiti Jizọs wee welie onwe ya elu si ya nwaanyị olee ebe ha nọ ọ dịghị onye ọbụla mara gị ikpe o wee sị ọ dịghị onye ọbụla onye nwe anyị Jizọs wee sị mụ onwe m amaghịkwa gị ikpe gaa nke gị site n'ugbu a adịla na emeghị ọzọ ya mere Jizọs gwara ha okwu ọzọ sị mụ onwe m bụ ihe nke ụwa onye na-eso m agaghị ejegharị n'ọchịchịrị kama ọ ga-enwe ihe nke ndụ ya mere ndị Farisii sịrị ya gị onwe gị na-agbara onwe gị ama ama nke gị abụghị ezie Jizọs zara sị ha a sịkwa na mụ onwe m gbara onwe m ama ama nke m bụ ezie n'ihi na amatara m ebe m siri bịa na ebe m na-ala ma unu onwe unu amataghị ebe m si bịa ma ọ bụ ebe m na-ala unu onwe unu na-ekpe dị ka anụ arụsị dị mụ onwe m ekpeghị onye ọbụla ma ọ bụrụ na mụ onwe m ekpekwa ikpe ikpe m bụ ezie n'ihi na ọ bụghị naanị mụ nọ kama ọ bụ mụ onwe m na nna nke zitere m ma edewokwa n'akwụkwọ iwu unu na ama nke mmadụ abụọ bụ ezie mụ onwe m bụ onye na-agbara onwe m ama nna nke zitere m na-agbakwara m ama ya mere ha sị ya olee ebe nna gị dị Jizọs zara sị unu amataghị m unu amataghịkwa nna m ọ bụrụ na unu matara m unu ga-amatakwarị nna m okwu ndị a ka o kwuru n'ebe a na-edebe otu a na-atụ mgbe ọ na-ezi ihe n'ụlọ okwu Chineke ọ dịghị onye ọbụla jidere ya n'ihi na oge awa ya aka abịarughị ya mere ọ sịrị ha ọzọ mụ onwe m na-ala unu ga-achọkwa m unu ga-anwụkwa na mmehie unu ebe mụ onwe m na-ala unu onwe unu apụghị ịbịa ya mere ndị Juu na-asị ọ ga-egbu onwe ya ọ na-asị ebe mụ onwe m na-ala unu onwe unu apụghị ịbịa o wee sị ha unu onwe unu si n'ebe dị ala pụta mụ onwe m si n'ebe dị elu pụta unu onwe unu si n'ụwa nke a pụta mụ onwe m esighị n'ụwa nke a pụta ya mere m siri unu na unu ga-anwụ na mmehie niile unu n'ihi na ọ bụrụ na unu ekweghị na mụ onwe m bụ ya unu ga-anwụ na mmehie niile unu ya mere ha na-asị ya gị onwe gị bụ onye Jizọs sịrị ha ọbụna ihe m na-agwakwa unu site na mbụ enwere m ọtụtụ ihe m ga-ekwu nke m ga-ekpekwa banyere unu ma onye sitere m bụ ezie ihe mụ onwe m nụkwara n'ọnụ ya ihe ndị a ka m na-agwa ụwa ha amaghị na ọ na-agwa ha okwu banyere nna ya ya mere Jizọs sịrị mgbe ọbụla unu ga-eweliwe ori nwa nke mmadụ elu mgbe ahụ ka unu ga-amara na mụ onwe m bụ ya na ọ dịghịkwa ihe m na-eme n'onwe m kama dịka nna m siri m otu a ka m na-ekwu ihe ndị a mụ na onye zitere m nọkwa ọ rapụghị naanị mụ n'ihi na mụ onwe m na-eme ihe na-atọ ya ụtọ mgbe niile mgbe ọ na-ekwu okwu ndị a ọtụtụ mmadụ kwere na ya ya mere Jizọs na-asị ndị Juu ndị kwere okwu ya ree ọ bụrụ na unu onwe unu anọgide n'okwu m unu bụ ndị na-eso ụzọ m n'ezie unu ga-amarakwa eziokwu eziokwu ahụ ga-emekwa ka unu pụọ n'oru ha zara ya sị anyị bụ mkpụrụ Ebraham ọ ka adịghịkwa mgbe ọbụla anyị bụ oru onye ọbụla gị onwe gị si aṅa kwu a ga-eme ka unu pụọ n'oru Jizọs zara ha sị n'ezie n'ezie asị m unu onye ọbụla nke na-emehie bụ oru mmehie ma oru adịghị anọgide n'ụlọ ruo mgbe ebighị ebi nwa na-anọgide ebighị ebi ya mere ọ bụrụ na ọkpara ga-eme ka unu pụọ n'oru unu ga-abụ ndị pụworo n'oru n'ezie A matara m na unu bụ mkpụrụ ebraham ma unu na-achọ ụzọ igbu m n'ihi na okwu m enweghị ọnọdụ n'ime unu ana m ekwu ihe mụ onwe m hụworo n'ebe nna m nọ ya mere unu onwe unu na-emekwa ihe unu nụrụ n'ọnụ nna unu ha zara sị ya nna anyị bụ Jizọs sị ha ọ bụrụ na unu bụ ụmụ ebraham unu ga arụ ọrụ Ebraham ma ugbu a unu na-achọ ụzọ igbu m bụ mmadụ nke gwaworo unu eziokwu nke m nụrụ n'ọnụ Chineke nke a ka Ebraham na-emeghị unu onwe unu na-arụ ọrụ nna unu ha sịrị ya amụghị anya onwe anyị site n'ịkwa iko otu nna ka anyị nwere bụ Chineke Jizọs sịrị ha ọ bụrụ na Chineke bụ nna unu unu ga-ahụ m n'anya n'ihi na mụ onwe m siri n'ebe Chineke nọpụta wee bịa n'ihi na abịaghị m n'onwe m kama ya onwe ya zitere m n'ihi gịnị ka unu na-amaghị ihe m na-ekwu ọ bụ n'ihi na unu apụghị ịnụ okwu m unu onwe unu sitere na nna unu bụ ekwensu ọ bụkwa ihe na-agụ nna unu ka unu na-achụ ime onye ahụ bụ ogbu mmadụ site na mbụ o guzoghịkwa n'eziokwu n'ihi na eziokwu adịghị n'ime ya mgbe ọbụla ọ na-ekwu okwu ụgha ọ na-ekwu ihe si n'ihe nke aka ya pụta n'ihi na ọ bụ onye ụgha bụrụkwa nna ya ma n'ihi na mụ onwe m na-ekwu eziokwu unu ekweghị m onye n'ime unu tụrụ m mmehie n'anya ọ bụrụ na m na-ekwu eziokwu n'ihi gịnị ka unu onwe unu na-ekweghị m onye sịrị na Chineke na-anụ okwu Chineke n'ihi nke a ka unu onwe unu na-anụghị ha n'ihi na unu esiteghị na Chineke ndị Juu zara sị ya anyị onwe anyị ekwughị nke ọma sị na gị onwe gị bụ onye Sameria ị nwekwara mmụọ ọjọọ Jizọs zara sị mụ onwe m enweghị mmụọ ọjọọ kama ana m asọpụrụ nna m unu onwe unu na-emekwa m ihe ihere ma mụ onwe m achọghị otuto nke m otu onye dị nke na-achọ na-ekpekwa ikpe n'ezie n'ezie asị m unu ọ bụrụ na onye ọbụla edebe okwu m ọ gaghị ahụ ọnwụ ma ọlị ruo mgbe ebighị ebi ndị Juu sịrị ya ugbu a ka anyị maara na ị nwere mmụọ ọjọọ Ebraham nwụrụ na ndị amụma ma gị onwe gị na-asị ọ bụrụ na onye ọbụla edebe okwu m ọ gaghị edetụ ọnwụ ire ma ọlị ruo mgbe ebighị ebi ọ ga-abụ na gị onwe gị ka nna anyị Abraham ukwu onye nwụrụ anwụ ndị amụma nwụkwara onye ka ị na-eme onwe gị Jizọs zara sị ọ bụrụ na mụ onwe m enye onwe m otuto otuto nke m bụ ihe efu nna m bụ onye na-enye m otuto onye unu onwe unu na-asị na ọ bụ Chineke unu unu amaghịkwa ya ma mụ onwe m matara ya ọ bụrụkwa na aga m asị amataghị m ya m ga-eyi unu bụrụ onye ụgha ma amatara m ya na-edebekwa ukwu ya obi tọrọ nna unu Ebraham ụtọ nke ukwuu ịhụ ụbọchị m o wee hụ ya ṅụrịkwa ọṅụ ya mere ndị Juu sịrị ya ịka ka agbaghị ọgụ arụ abụọ na iri ị hụọkwa Ebraham Jizọs sịrị ha n'ezie n'ezie asị m unu aka amụghị Abraham mụ onwe m dị ya mere ha tụtụrụ nkume ịtụ ya ma Jizọs zobere onwe ya wee si n'ụlọ ukwu Chineke pụọ